ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu ebere chukwu ọ bụkwa site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry akara ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu site na ngalaba nke naijiria n'ime olugwu eru nke dị n'ime Ibadan na Ọyọ steeti ka ozi ọma si eru unu nso n'oge ugbu a ka chineke gọzie ọnọdụ anyị n'ụbọchị nke taa ka onye anyị ndụ na ngọzi pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem na ịga n'iru anyị ga elebanye n'akwụkwọ akwụkwọ joshua akwụkwọ joshua isi nke mbụ amaokwu nke itenaini akwụkwọ joshua isi nke mbụ amaokwu nke itenaini enyeghị iwu dị ike nwekwa ume amala jijiji atụkwala ụjọ n'ihi na jehova bụ chineke gị nọnyere gị n'ebe ọ bụla ị na-eje ka chineke gọzie okwu nke a ka ọ bụrụ okwu agbamume nye anyị na ngọzi pụrụ iche meghe isi obi anyị ka mgbe n'ikpeazụ ka anyị nwee ume dịkwa ike dịka otu wee n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isiokwu anyị ga-abụ dị ike nwekwa ume dike nwekwa ume na-abụ isi okwu anyị n'ụbọchị nke taa n'ụwa dum efuzie na ihe anya na-ahụ na-eme ka ụjọ na egwu jidezi ọtụtụ mmadụ ụfọdụ na-ajụzi ebe ka a na-eje ha maazị ụzọ ụfọdụ na-ajụzi n'ụwa nke a aka na nka ụfọdụ na-ajụzi na chineke ọnọzikwu Ajụjụ juziri ụfọdụ ndị mmadụ ọnụ ma o nwezighị onye nwere ọsịsa nyekwuzi ibe ha. Ofu onye si na ọ bụ na eju ya onye ka ya ji ajụ. O dozie ya na mmadụ enweghị ọsịsa nye nsogbu ụwa ma mkpagbu juru ụwa taa. Ndị ihe na ọgwụgwụ nke a nọ na ya n'agbanyeghị na nchọpụta niile nke a na-achọpụta na ihe ọma niile nke ndị oyibo na-eweta iji wee mee ka ndụ nke a bụ nke kacha mma ma igosighị ma igwegha na ụwa nke anya karamazi mma karịsịzie ka ọ ghara na ka emepụzie ka mmadụ na-elezi nwere ebe ọzọ ejije o dozighị na ihe ndị a niile bụ ihe efu akwụkwọ nsọ si nọọ aka were achọ ihe efu ha ncha niile ha bụ ihe efu ilezi anya efu na ụjọ jidizi ebe niile ịya arụgide ụlọ nri nke ya emeta ibe igwe agbagide ogige agbaru ya nke ide afụkụzi ndị bi n'ime ofete nke ọzọ ihe ndị a niile emechaa onyeghị mmadụ ezumike ma ọ bụkana iwepụ egwu ma ọ bụ na iwepụrụ ụjọ onye si na gaa ije n'ehihie ọ na-atụ egwu njem abalị ebe ahụ ka ọ kacha ilezi anya ihe ndị a niile efu na mmadụ jupụtara n'egwu na ihe egwu maka gịnị njọ na-eweta ihe ndị a niile ile anya n'ebe anyị gụpụtara ihe a bụ ukwu nke chineke nyere joshua bụ nwuru moses ka moses nwụchara o wee bụ joshua bụ onye ọ dabara ma chineke rọpụtara idubanye ndị Izrel ala nke ekwere na nkwa na ikewa ihe nketa ha n'obodo nke kena kerisiere ha dịka otu asụ ha niile si wee dị na ebo niile ha si wee dị ilezi anya funu na-ekere ọrụ a na obi na-alakwuzie mmiri ụjọ jizikwue egwu juru ya ahụ maka na gịnị ka ha si na ọ kwadoghị o ee ihe ya egosi na ọ kwadoro ọbụla dị n'ọdị n'ọnọdụ nke moses chineke wee were n'ọnụ ya na okwu ya wee na-agba ya ume si ya na ya ya anọnyere na ya abụkwa aka ndị ya na aka ekpe n'ihe niile nke ọ na-eji n'okwu ya niile ọ tụkwasị ha n'uche n'okwu ya niile o nweghị ihe ọbụla nke pụrụ ibibi ya n'ụzọ nke a naanị ya dị ike nwekwa ume maka na gịnị ọ ma na ọ dịghị ike o nwekwaghị n'ume ọtụtụ mmadụ n'ime anyị n'oge dị oge ugbu a adịghịzi ike ha adịghị ike n'ife chineke ha adịghị ike n'okwu nke chineke ha adịghị ike n'ekpere ha adịkwa n'ike n'iso n'ụzọ nke kraịst ma onye mata kraịst akwụkwọ nsọ mere ka anyị mara sị na ndị nke maara chineke ha na ha ya adị ike ma na-ewukwa ewu na-emekwa ihe dị ike na ihe dị egwu ọtụtụ ha na-agbasozi ihe ịrịba ama kama ihe ịrịba ama ị na-agbaso ha n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mata si na mgbe ha na-ejegharị iso ụzọ nke chineke na agbasa ozi ọma ndị a ọ sị na ihe ịrịba ama na-eso ha ọ bụ ha nwa na-achụso ihe ịrịba ama mana ọtụtụ anyị n'ime oge a na-achụsozi ihe ịrịba ama kama ihe ịrịba ama ị na-esozi ha ọ bụrụ gịnị maka na adịghị ike enwekwa ha n'ume ọ pụghị ikwudosi ike n'okwu nke chineke n'ihi na ọ mataghị ya o wee na-agwa mụ na gị n'ụbọchị nke taa gị na-ege ntị ị ga-amara chineke mara okwu ya esozina ndị mgbaasị nke juru n'oge dị ugbu a esozina ndị amụma ụgha nke juru n'oge dị ugbu a afụrụ ọfụ nke ata taa afụrụ nke ọzọ echi afụrụ nke nwanne echi ihe ndị a niile nwee nke na-abịa na mmezu ihe ndị a niile nwee nke emezighị ị chọọ ndụ n'ime ha ị ga-afụ ị chọọ okwu agbamume ume ha ị gaghị afụ akọrọ gị onye a ji achụ gị n'ehihie akọrọ gị onye nke ọzọ ji achụ gị n'abalị akọrọ gị onye nke ọzọ ji efegharị ị na-emezisi ebe efete ebe a kwụrụ gị n'ofu ebe soro okwu nke chineke bịa dị ike n'okwu nke chineke ka ị nwee ume site n'okwu nke chineke pọl gwara timoti n'akwụkwọ timoti isi nke mbụ isi akwụkwọ Timoti nke mbụ isi nke abụọ amaokwu nke iri na ise osi Timoti nya kwadosi ike n'ịmụta ihe si n'akwọ nke akwụkwọ nke akwụkwọ nke mmụọ nsọ ka m gụpụta ya akwụkwọ Timoti nke mbụ akwụkwọ timoti nke mbụ isi nke akwụkwọ timoti nke abụọ rada akwụkwọ timoti nke abụọ isi nke abụọ amaokwu nke iri na ise ọsị sị na-anụ oku na-anụ ọkụ n'obi iche onwe gị n'ịnụ mmadụ dịka onye nke chineke mpụta onye ọlụ nke litere na-apụghị izo n'ime ya onye na ewukwasị okwu n'eziokwu ahụ ịmụta okwu nke Chineke ọ ga-eme ka ị e iche ịmụta okwu nke Chineke ọ ga-eme ka ịdị ike ka ị dị elu karịsịa mana ụfọdụ anyị anaghị etinye uchu n'ịmụta okwu nke chineke ma na na-anụkwa okwu nke chineke mgbe anyị mụtara nke a ihe ndị a niile na-eweta ụjọ ga-agabiga nsogbu niile nke a iyi eji okwu nke chineke wee kwada ha n'ala n'ihi na okwu nke chineke bụ okwu kasị ihe ile okwu a ga-eji wee kee ụwa okwu a ka jizọs kraịst ji wee meri ekwensu ọbụladị mgbe ọ bịara ọnwa mana ị matara okwu a iji okwu a so naanị okwu a ga-eme ka ị dị ike naanị okwu nke a ga-eme ka ị pụọ n'uru naanị okwu nke a ga-eme ka isonye ọbụla dị karịsịa ka ndị ọzọ maara n'ihi na okwu nke a ga-eme ka ị pụọ n'uru mata okwu nke a ọ sị gịnị ihe a bụ agbamume nke ọ na-enye mụ na gị n'ụbọchị nke taa ọ bụrụ na anyị ga-aga ote aka n'arọ nke a ịma anyị ga-eme gịnị ị ga-adị ike n'okwu nke chineke ị ga-enwekwa ume ọ bụghị onye ọbụla nke si n'aka dị ma ọ n'aka ekpe jirepụta pụta ịṅaghị ntị n'ihe ọ na-ekwu asị m gị ankwara ntị na okwu ndị ndị chineke gụpụtara asị ndị na-ejere ya ozi ma tụlee na okwu ha niile na mma niile nke ha na-ebu na ha niile usoro na usoro nke akwụkwọ nke chineke akwụkwọ mmụọ nsọ nke chineke bụ baịbụl na-abụ ntọala niile okwu chineke niile ọ bụ na okwu nke ọ na-ekwu esonyeghị n'okwu nke chineke ịma na onye okwu ụgha ka ọ bụ n'ihi na okwu niile nke bụ okwu nke chineke si na baịbụl nkwa niile nke chineke kwere n'ihe niile nke chineke kwuru ọ ga-eme ha ncherebịa na mmezu na nkwubo nkịtịnta na akwụkwọ nsọ ya onye ọbụla nke kwuru ihe ọbụla nke na-esote na akwụkwọ nsọ a ịmanụ na bụ okwu ụgha ma gị onwe gị bife na-amata nke esonye na nke esonyeghị gụwa na onwe gị ga-abụ onye tọrọ ezigbote ntọala na mmụta okwu nke a ị ga-esi anya ga-amụta n'okwu nke a na ọ bụla ịmahụ onye Jizọs Kraịst bụ mgbe ịmata onye Jizọs Kraịst bụ mgbe ha ka ọ ga-enye gị ike nke mmụọ nsọ iji wee ghọta okwu a na iji wee tụgharị ya dịka o si wee kwesị ọ bụrụ na Jizọs Kraịst dịka onye nwe na onye nzọpụta gị ihe a bụ ohere dịrị gịnị iji wee nọkịta nso n'ihi na nke na nọkịta nso ka na nke ọma hụlata isi n'ebe ọ bụla n'oge ugbu a ka ịnabata Jizọs Kraịst dịka onye nwe na onye nzọpụta gị ọ ga-emere gị ebere ọ ga-akagbu afa gị n'akwụkwọ nke nke nke nke ọnwụ na akwụkwọ nke mbibi wee debanye afọ ya na akwụkwọ nke ndụ iwee bụrụ onye dị ike na onye nwekwara ume wee gbagide ọsọ wee ruo ọgwụgwọ ike ya gbagide ọsọ wee wee kwụsị n'ụzọ ka anyị kpere chineke chineke nke pụrụ ime ihe niile onye ike niile dịrị ọbụ aka ya anyị ekele gị n'okwu nke a nke nyere anyị n'oge dị ugbu a nke gọzi anyị mepụkwara anyị isi obi anyị lee ụmụ gị ndị a ndị nke dị anyị ọbụla dị iji wee nara okwu nke ya onye nwe mere ha ebere ka gbu afa ha n'akwụkwọ nke ọnwụ debanye afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụ ndị ekwudosi ike nwụdị ike ma nkwume gbagide ọsọ nke a ruo ọgwụgwọ ka ngọzi gị pụrụ iche dakwasị ha dị kwesịrị ekwesị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen matani na okwu a na-abịara unu site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry ọnụ nwee akọ mgba ma ọ bụ na ajụjụ unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma na 081 329 00 111 ka udo nke chineke nke chasị udo niile dịrị n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen